Di m ana m eje ahịa o nwere ife ị ka m gotere gị ee biko ị nwere ike igotere m unere oroma ọkụkọ ji ogede na azụ ee enwere m ike igote ha o nwere ife ọzọ ịchọrọ ka m gote mba daalụ o ka o mesịa onye ahịa ndeewo ndeewo achọrọ m igo ji na ogede ọ bụ ole ka ị chọrọ biko nye m ji atọ na ogede abụọ ọ bụ ego ole ka ị na-ere ha ọ bụ naira anọ aga m enye gị naira atọ ngwa weta ego daalụ Ị chọrọ igo agidi? Ọ bụ ego ole ka ị na-ere ha? Ọ bụ Naira isii. Mba, ọ dị oke ọnụ. Agidi mma kachara mma n'ahịa. Achọrọ m igo agidi a, mana ị nwere oroma? Mba, oroma agwụla. Bịa echi. Oo, kedụ ebe m ga-egote azụ? Ọdụ azụ dị n'azụ azụ ahịa. O tere anya? Mba, ọ dị nso. Daalụ Chukwu. A, kedụ ebe a na-ere ọkụkọ? N'ebe ahụ, n'akụkụ nwaanyị ahụ ya ịchafụ ọcha. Daalụ. O kedụ Ego ole bụ otu ọkụkọ? Otu ọkụkọ bụ naira abụọ. ooo ọ dị ọnụ. Ị ga-ere abụọ naira atọ? A, ị na-emeka. Ngwa weta ego. O, ngwale ego ego. Daalụ. ego ole ka ị na-ere unere ọ naira atọ ị ga-ere ha otu naira mba aga m ere ha naira abụọ o were ego nye m unere daalụ kịta egotela m ife hinne akpa m dị alụ